that

nna bụ igbo bụ eziokwu ịma na onye welụta ya ndụ igbo ka e nwere obi nwanne obi nwanne maka anyị zara unu nne ntisa ife ntisa n'ala n'igbo eliga n'ile siri siri siri siri kọlụ kọlụ kọlụ ife omela n'igbo eliga ka anyị zelu nne ntisa ka udo eche n'ụlọ ịma na okwu nna bụ igbo bụ eziokwu mana onye welụtụ ya ị na-akpọ onwe gị nwafọ Igbo n'ịfụrụ Igbo n'anya mana gị na nwanne gị mekọ ire o mee misteki ya ịkpọrọ ihe onye aba aba Abakeleke isi n'osi Nsụka ọ bụ onye ime obodo nwanne wucha ntị gị ọfụma na mụjitani wee bịa ya n'ihi onye si gị kwuo ego onye ntịsa ọkụ igbo na onwe gị nwafọ igbo n'ịbụrụ igbo n'anya mana onye mbise ibido wee kpalịba ogbe ibido wee onye mbise batabeghị agwọ batabeghị ịpụlụ ụzọ tụba onye mbise tupu ịtụba agwọ yanyi ụja ji ọfụma kike ji tara ebe ya ihe ihe ụtalezi ego onye ntisa ala igbo chụba n'ọsọ ịjadide na na-ebere denya kwesịrị ịbụ onye igbo n'ifuru igbo n'anya ọdịbụ onye anambara onye kpatara ego oyibo isi na ọgwụ ọrụ ọgwụ ego n'oji mmadụ wee tụọ ụtụ n'ọbụ ibe ji gbalụ ha ya mere ụfọdụ akpata ego ya dị ka m gwa gị ụta ntị ọfụma na mụchitara bịa ya dị onye si gị Mele bende Italo tiejo jesh Italo tiejo Onye Aji otu bajo so Lelo bide Aije Mele bide Mele bide Ija bide na Mele bide Mele bide Ndi Aji Ewu bi ni bi Aji

ọgbanịchaka n'ebe Igbo niile na-ebo funachi Nneti Zafa na-eme na kichin Igbo obi Igbo ịchaka ebe Igbo niile na-ebo funachi Nneti Zafa na-eme na kichin Jelebe, jelebe, jelebe, jelebe, jelebe, jelebe, Esa, Jelem, Jelem, Oi, Esa. Amụwa ndị okenye anya okwu e, nne nne na nna ga na-agwa. Ndị okenye arụrụ ala, ndị ọnọ n'ụlọ, bara anya bụ egwu na amụ n'ọgbịrị, ezi unu ka mụ na-agwa, obi dị ndụ, ihe obi dị ndụ. Ife na sọsọ, ị na-akọlọ mụ ihe. ibe mere gị na Ebonyi steeti nke mere gị nke mere na Enugu steeti na Anabia steeti iwe mere gị steeti ọkwa ka iwe tinye nkewa ụmụ gị wee sọrọba asọba ịmara ịbụ onye ntisa eziokwu gị ka mụ na-agwa ozugbo n'ike na okwu na-agwa Igbo bụ eziokwu ịma na onye nwere ntị ya melụ n'ala Igbo ije dị siri ike alụlụ dị na nwunye n'ala Igbo ụfọdụ siri ike ewu maka gịnị ndị okenye adụrụ ana karịa ụfọdụ na akwụ ụmụba afa chọrọ ọgọ ndị Ebonyi ọ chọrọ ọgọ ndị Enugu afa chọrọ ọgọ ndị Abịa chọrọ ọgọ ndị Imo steeti achọrọ ọgọ ndị Anambra ibe ọ bụ nkewa oyinuhụchatị ka m gwa ya onye ntisa na n'ọsọ nọ ndị Igbo ụfọdụ bụ MPs ya na CEO outside na ndị Igbo ọnụ vive gava na tupu fewe onye Igbo n'ọlụ ajụbanye ebe osi tupu fewe onye Igbo n'ọlụ atụbanye steeti ya gezie ntị Igbo niile na Igbo ofu ofuka bụ na chukwu biko zalụnụ ntisa ibe ntisa na-ebute m nkewa ọ bụ ntisa na-ebute nwanne achụba nwanne ya nwanne ezebe nwanne ya nwanne akọkọba nwanne ya ntisa adọka ewuo n'orije ahịa orije ụfọdụ ndị Igbo na-agbafu nwanne ya ebidola esụbalụfa asụsụ ndị ugwu asụsụ ndị ofe mmadụ ọkwa sọsọ ka ilie nwanne iwere nata ego nwanne na ịtani ịchaka ji ịtani wee bịa onyezi gị ego ego ọdị onye ntịsa

Anambra Iro n'Imo steeti Iro nụ na Iro na Ebonyi steeti ihe Iro na Abia steeti Anyị ntabofu na Chukwu Enwere obi nwanne Ịmanị chaka n'ebe Igbo niile na-ebofu na ejije Igbo obi ebe Chukwu nne na-eme na ayo jide ebube mmadụ bụ na afịa zụrụ na mmadụ bụ na ibe na-aga na onye nwere mmadụ ka onye nwere ego eziokwu ka m na ka mụ kene Chief Ugonia Nogidi, German CEO Dom, Group of Companies, yo, Linton Hotels, Linton Foundation, Linton Care, onye bụ lebu n'obusigo e Chiftochukwu nwoke afọ ụtụ maka anyị je na Panama anyị kene mmiri ọma Chidania Dixon na Panama chairman CEO aha Land Global Limited ọkụ nwere enwe onye solusibe mmiri ọma na mekene gị jibu mmiri ọma na panama odogwu ụtụ ịgbaka ka anyị jenu na ndị ọba enelum GPRS ndị ọba niile ọkpọlọkpọlọ ya obi kụba n'odogwu ezi nwa nwe ihe gbuo onye nwere ihe nwere ibe onye nchaka na-ekene n'odogwu na ime nwere ibe ezi oyi mela ọgọ gaba ọkpatozuru ọra na ọbụ onye ego ifeobi na ahụ ihe gbuo obi kụba ma pụta ịgbaka n'ije nụ na ebulọbịa nderasị nne ndị ndị niile ọ bụ onye ka mụ na-ekwu Mr. Joseph Ezokafọ dorizaza n'onye nwere ya nwere ire na mmadụ oge dị akarịsị iwe mere anyị nọzuo ọ bụ Chukwu ga-akwụrụ ụgwọ adresị nne ọbịa adresị kwụrụ ụmụ ogbenye bụtịcha ka ka anyị n'ụtụtụ anyị dọkịta ọkacha agụ na real estate yodo oju na emesala aka onye nwere onye nwere ọmadụ oge ndị aga n'obodo n'elu ụwa chief executive officer Storia oke nọ mmewuli ife nwachi na-emela jodo eze mọgọ na jodo anyị buru ịgbanwedo enelu m nwara ya eze jizizi na lulio ọ na-aka sida chi dọkta emeka nwoke Chicago Shipping Company Limited onye ọcha na igwekwali enwe Chairman Five Star Record o ọrụ nnene anaghị ezo na onye nwere ugi na-azụ onye si gị ime nwere ife ị ịmana ibute gosi gị jezi nwa meriwo ife n'ala ife oyimumelekọkabane n'ụwa ịmana iso zibe ife n'ala ife ọnwa n'ala ife chụba anyụ Igbo ka anyị obi nwanne na n'Igbo fuo Igbo niile ka m na-agba ewu Igbo ka anyị obi nwanne na n'Igbo fuo iro na Anambra iro n'Imo steeti ye iro na Hofort iro na Ebonyi steeti ye na Abia steeti anyị tabofu na Chukwu enwere obi nwanne ịmanịchaka n'ebe

ije na ọzọ bụrụ ọzọ bụrụ na-ekwusigo anyị kele ọgbalaze odogwu Chief Janet Ifegood nwa mụtara na mma agbalaze onye ka Chukwu izizi na ọzọ bụrụ Chioma CEO Diamond Limited egwuregwu ebusigowa agbalaze ịmana iso na kalisia mma ụlọ ebube okwusigo agbala nzọ dị otu ịgba ka anyị jee n'ihe mgbasị ka anyị kene His Royal eze bụkwanụ ihe nwanọfụ ihe mgbasị odozi obodo ihe mgbasị izizi na Benin Republic odogwu ihe wọlwere si ọsọ iri ya ka mụ nekwu obodo kedu ego m si ike kwanụ eze ọgbọgọ n'ọzọ ụbụrụ ebube chukwu ụzọ nke izizi n'ọzọ ụbụrụ ọgaranya na-atụ egwu chukwu ezi oyi mekene ojunu kemọgọ ojide onye nwanne ya na onye nwere dị n'ogwere ife na mmadụ oge dị aga tụọ dị ebube chukwu nso ebube ebube mgbidi ụmụ ekwe na mgbidi nwa nọ na South Korea ọ bụ onye ka mbụ na-ekwu ọchịrị ọchịrị ọchịrị ọchịrị nwata mmanụ dozi akụ ọchịrị ọchịrị ọchịrị ọchịrị ọchịrị ewu kedu maka oji fọniche mọgọ ọbụ onye ka m na-ekwu Prince Pelis okwu dị n'ogu oji fọniche mọgọ ezi oyi mekeneghị Chairman CEO Top Class Interior

bụ nwanne ma ọ bụ sigo chamasị ihe ekechia stafin LFC na Chicago nnegwu mmadụ dị ka nnegwu alụsị na nkịta azụ ha onye nwere ya nwere ibe na mmadụ nke dị karịsị eze nne n'ọba

Jude Oscar n'ụlọ na ntị mgbe nkwụsị na-ata egwu ama ekenero ndị aka nne melụ na na-eti egwu na-etisi egwu ike kelere m ike nga ọbụ eru ikenecha ike n'elu m transfọma ndị achina transfọma ndị agụata chibuemeka otu igba odogwu kelere m na rock ma bili lomani nwa mụtara na mma ọnwanụ mụọna odogwu nwa gị bili akụ sisi na ndewi n'onume ekele yo osisi ọma bụrụ na nedo ekpenti oyila kedu maka obi ego na china obi ego ezi nwa chukwu keme nwagwata fichemotos eze chimeleze ka Kizizi, na nnedo enerem ọma, ikuku ego chief stanley naswin n'akọkwa ikenelugbo biabru dike ka izizi n'ọkịda kenelu mụ chief eze ji amatu odogwu na disko gas limited e dey one of aguleri e na dubai kelelu maka takume esha tiger boss ya na alụsi ego alụsi ego n'ọkịta kelelu m dọkperi spanish kingdom apartment obere nwane magụ manicure pedicure ezi nwa obodo ukwu onye ọma nnume kene kenere m n'otigwedo di celebrity doctor mmiri na-ezolola na nando kene dọkta ambasadọ ọfọja memenike chairman dixi properties ekele. kenere ọnya n'isolusibe n'onye nwere nwelu nwere ike. kedu maka splendid furniture akụ eze don lukwunye debi ya na mmadụ ka edikalesi ya kenere m instigato na ph nọmba 1 ikenemanlaichiko oji moto eme ọbụdo nwakochukwu nnewi ọganaiza ịla nga kenere taiga ọbịafuru ego na ọkịga na mmadụ nọ ọkarịrị akarị

iro na Anambra iro na n'Imo steeti iro dị na Rufọt iro na Ebonyi steeti iro na Abia steeti anyị tabofu na Chukwu enwere obi nwanne